Ọnụọgụgụ Igbo otu abụọ atọ anọ ise isii asaa asatọ itoolu iri iri na otu iri na abụọ iri na atọ iri na anọ iri na ise iri na isii iri na asaa iri na asatọ iri na itoolu iri abụọ This numbers 1 to 20. Ndeewonu.